igbo mụrụ m ana m ekene onye ọbụla afamo broda Paul Chigbo ụmụnne m daalụnụ daalụnụ rinne ana m ekene ndị na-ezisa ihe onyonyo anyị na-eme na-ekene ndị kọment sekshọn ọ na-akarị akarị amara ebe esi etinye aka mana enweghị agọzi unu maka unu na-enye aka edozi nke achukwu ya edozi nke unu achọrọ m iji legoro ọkụ wee tinye ọnụ n'ife gbasara ife gọvanọ Oti na-eme n'Abia steeti ọkwa unu fụrụ na ife dị iche dị na egbe na egbe unu afụrụ ya people's mandate unu afụrụ the people's governor ọ bụrụ nke ụfọdụ ji ọnụ m mgbe gara aga ọ nke a bụ people's governor onye ji aka ya kwụrụ n'onwe ya na-eme ife ndị mmadụ chọrọ gọvanọ oti ana m asị gị na ọgịwa nwe aka ekene onye nwe gbaa gị ume oge ịbịa chọpụta ozu enwegasị na shalo graves na ala ọkpanta ọ dịka ohiri odo hie odo ọ tụwa ụzọ eso wepụta kwupụrụ gị anya mmụọ na-afụ anya mmadụ na-afụ si ike ajụọla m esi ihe na-eme n'aba akụkọ na-akọ aba na ọnọdụ ka ebe a gbara ọsọ dịka ọkpụkpụ nwụrụ anwụ ekwikwasịrị ume ndụ ọzọ sọsọ maka one or two policies ife anyị na-achọkwa n'ukenu dị n'oke na ụmụnne m negodo aba ka m gwuda eziokwu ọ bụrụ na ee ji ụzọ kalụ ọkwa ifuru tii ọjị ọkwa ifuru okezi ikpeazụ ụnụ nwa anwa sị n'ụzọ a na-arụ ma ọ bụ mee enjoyment ọkụ a ka m gwụ na eziokwu amụrụkwa ma ọ ya bụrụ unu ngọzi ka ọ ya bụrụ na abụmọnụ ife ndị a na-arụ na ọna ifere adị dị ụfọdụ ndị na-akpọ onwe ha ndị ọchịchị ọna ifere adị eme ha chineke mekwara unu ebere na-enu ife unu kwesịrị how many years mmadụ ịta mkpọrọ afa 24 years ọ ife ndị abịa nọ n'afụfụ na-ekpe ekwere o nwerọkwa ebe ọ kaara anyị mma n'ala Igbo nke bụ eziokwu na-abụrụ sọsọ oge mgbe Mr. Peter Obi na Anambra steeti abịakwazie Mr. Dave Mahi na-anwakwa nke ya na Ebonyi steeti steeti na-aba ka ọ dị ka eme ekutetụrụ ume ndụ oge Sullivan chịkwara Enugu ọnwa na-agwa ndị gọvanọ anọ kịta n'ọda steeti ụzọ amara akpụ ogene ya na-egbe anya n'ọdụ ụnụ afụrụ ife Dave Umahi mee na Ebonyi ụnụ afụrụ ife gọvanọ oti na-eme n'abịa ọ ife a ka anyị chọọ ka ụnụ mụta ife eji ọ na-eme na-ebi ọsịsọ mụta na ya o nke unu na-eme unu ajụ onwe unu ajụjụ ọ na-adị enweta alokeshọn ife dịka anambra na anambra enwego oyi mgbe enwere oyi la na-ebe ha enwego oyi kedu ife na-eme ọ bụrụ ị na-anagasị ụmụ nwaanyị na-ele popcorn ndị na-ele onugbu na-anasị ha ego na-agbawa obi 100 naira 200 naira otu a ka a na-achụgharị ndị enwere ka ha biko ana m ndị gọvanọs a na ka prọfesọ Ayade gọvanọ Chibụ kros River una ji na-ebe akwa si anazi na ndị dantrodi ndị peti traders ego ka ha ọrụ ngwere mma ọgbara ọtọ na-akpagharị mana ụdị ego aka mechipụtara obi chepụta ndị agbụrụ a na-achụgharị ndị ji eze ekpe ekwere ndị mmiri na anwụ na-acha mmiri na-ama ha yet ọ bụrụ ego nwanne ka enweta ọ bụrụ demokrasi dividend ka enweta ọ bụrụ ọkụ ka enwetara ọ bụrụ ezigbo ụzọ ka enweta ụnụ a na-ana ndị ego unu asị na ọ ya bụrụ unu ngozi kedu ebe ha si erite uru gị nwebụ onye ọchịchị nwe more na enough si na nke gị chụọ àjà ka a ghara anazi na ndị ego si rapụzi ego tiketi a na-ana ndị a ka unu ebe ahụ maka obi ndị na-enyere aka makwe ka ife ọjọọ mee gị oife abịa ịtụ egwu chineke oife abụ ịbụ onye ọchịchị ometụ nnukwu ometụ obere ọ bụrụ ewere kọntraktị enyesie ndị ori ndị ori ndị isi bụ okpu ndị isi ji moto ana ọpres ụmụ ogbenye ma ọra mmụọ na ife dịka Niger Delta ka m jụrụ somebody nekwa onye si na ebe a na-akpọ egbema ọha ji egbema na ogutakwa wee jụọ ha ndị a wee gwa m na ewere ebe ọkụ ada anyụ anyụ na ọha ji egbema amụrụ m na the si steeti nọ na south south otu ha si wee kpọọ na ndị indigens ha na yunivasiti nwe ego ha na-eketa ndị a m na-agwa gị gwara m na ịnwa anwa akwụdo okwu agiteshọn a na be ha amụọ ọkụ na ndụ maka ife na ha inwe ha nwere ya ha nwere ọkụ nọ n'ọnọdụ ka ọsọ mmiri ha maka oyi spillage mana ife ndị ọzọ enwere benefit ha na-enweta anyị amarọ anyị nọrọ ebe a na-agha eze anyị nọrọ ebe a na-awa ekpuru ka nwa mgbada anyị nọrọ ebe a na-agbagharị anyị nọrọ ebe a na anyị na-achọ freedom na ndị anyị na-edebe ahụ na ha esoro anyị aka m na-anụ nke a abalị one ma one gara aga na-enwe ebe ọkụ ada anyụ anyụ every indigene nọ na yunivasiti nwere ego na-eketa amarọ m nke ụmụnne m ụnụ afụrụ ya a ka a na-akpọ ọchịchị ọ ndị a ka ihe eji agwa okwu agitation ndị aka ihe ada okwu nwere onwe isi na-esi nwa mkpi ụgwa narị ya ka ọ dị a sị m ndị gọvanọ anyị biko nerụ na anya ife a na-emenụ ma ndị vandas biko charụ na ebe a rụrụ ọkụ ọkụ a dogbusi unu dogbunye unu ọkụ mmụọ maka ọzọ gị na-eje chabiri waya fiọrụ fiuz maka enwe ndị enwero conscience emera na ife ka ọ kwụrụ ọtụ ụfọdụ eje kpodo isi na na obere oge e nwere nọ n'ụwa no matter how old you are obere oge ọ dị temporal ụfọdụ nwa oyi na ya ama ṅụrụ mmiri na edebe iko ọ gịnị na-afịọ biko eji m ihe a na-ayọ ndị gọvanọ anyị ụtụ dị iche iche a na-ana wenata n'aka na ụmụ ogbenye atagbu onwe ha n'afọ ọ bụ na enwecha soshal infrastrọkchọ si megharịkwa human infrastrọkchọ ndị be anyị need orientation ka ọ dị onye ukwu ka ọ dị onye nta ka ọ dị onye na-ele ele ka ọ dị ya na-azụ azụ onye bata njikwa oge gara aga na ịkpọrọ anyị ji Amerịka ee eh? hapụrụ anyị Washington DC Texas hapụrụ anyị ma maryland hapụrụ anyị ma chicago hapụrụ anyị atlanta ka m gwụ eziokwu ana m enye unu ofu ọnwa ebe niile ahụ ịfụrụ e aghọrọ okpoko aja mgbadi okoko maiko ugwu na akpamkpa ugwu akpati ozu anyị kwụrụ ọtọ ee eh? ọ bụgo na-enyere ya afọ ahụ otu a ka ọnọdụ ebe niile anyị adị mana kpọrọ ndị amerịka bịagodu na naijiria ebe a ka nye ha all these mkpọrọ afa ka ịfụnọ mmadụ na-eme obodo ọ dị ka ọ ya adị aka na-eme azụ ọgba nkoronko maka ọ bụrụ na enwee good social infrastructures nwekwazie good human infrastructures enwe the perfect combination of two enwe wonderful city otu a ka ọ dị biko ọda steeti nọ n'ala Igbo nere na ife tinye ọjị na-alụ maka ọ bụrụ na o nwere ife imegburu nye ụnụ ọbụrụ gị na-achị anyị na onwe onye na-achị uche ụnụ dị ya zisa na ihe onyonyo a ụmụnne m aha m brọda Paul Chigbo God in the